Igbo nwere Igbo nwere Igbo na aja ego ego na mmụọ Igbo na obodo Igbo na ụmụ Igbo niile olu mekele nke onye chiri ekene ekene ndị Igbo jiri biri ha na-enwe obodo enwe ha ụzọ chukwu nna m ife nna chọrọ ebe ọ ga-agbalụ m obodo kpọrọ nkụ na ndị igbo banye opuome inukwa mere ka nwanne sachukwu ameka ọdụm egwu ojukwu olumekene mbọ onini gbara ya agaghị echefu onye aka ya dị ọcha na-emesi ụwa ga-ama maazị Nnamdi Kanu Amadike ọchụwa ọkụkọ nwado ọkụkọ n'ọsọ na-eme

abịa na amamihe ndị nwere ya abịa na agụba akwụkwọ n'ime agụ ịkpọta ha na ndị Igbo nwebe elelelelelele obodo ị gara ifuru onye Igbo na ya obodo ijere ifuru onye Igbo dị ya shifo site ọsadebe mpanigoro egwu Dịkọkwe na Mike broda si eburu echichi mezu ala Nwachukwu koji ezike ozuru mbamba dị iwe Nnamdi Azikiwe samumba kwe Michael onye igwe aja Nwachukwu na agụghị irosi shifa aka n'ịbịa mle